akwụkwọ ama m na na o ruo na oge ha iji agbasa ozi anyị dịka ụmụ Igbo wee were asụsụ Igbo wee na-agbasa ozi ọ na-agba ọkwa elekere anyị atọ na ọkara kpọmkwem anyị egwunye chinchim ebe a wee were asụsụ Igbo yele iye wee na-akọ ka o si metụta anyị dịka ụmụ Igbo abụ m chizi Ani ekelela m onye ukwu kelee onye nta unu nuru egwu di Ezike ọ sị na ọ na-abụ alụọ n'anwụ erie na ndo maka na oge nke anọ ugbu a ka iji wayo wayo wee na-abanye n'oge ọkọchị oge anwụ anwụ na abuo na-eti ee ehm, ndị mmadụ kara aka a na-alụkwa maka na ọ na-abụ aka aja aja na-ebute onu mmanu mmanu. ya mere nje ekene gị nwa afọ igbo ebe ọbụla ị nọ wee na-achọ ka m mm, ọ ga-esi wee dịrị gị ma wee na-alụ ọrụ na-alụsi ike ana m asị na ọ ga-adịrịrị gị na mma mana ịlụọ dịka e, Godezike ji wee kwuo ịchọọ n'ofu ndo gaa zuru ike ka o wee kwuo omume maka na iji ụwa bụ nwayọọ nwayọọ onye ndidi na-erikwa n'azụ ukpo a sị m ọ bụrụ na ịgbabeghị aka ahịa chukwu ga-eme ka ị gbaa aka ahịa na ị na-ele ezigbo ahịa jiri obi umeala wee na-anabata ndị agha gị anyị ga-agbapịa ọsọ ozigbo ozigbo maka na oge adịghị efu e, e, onye nke m nwa m bụ Tochukwu gụchara akwụkwọ na-echenụ ka m ojenata akwụkwọ ọ ga-eji wee fee ala nna ebe ọ nọ na-eche o wee sị na ọ ga-adị mma na eje kọba ugbo ebe ọ bụ na ugbo na-ewuzi ugbu na obodo ya na Enugu Ezike wee n'ezi agụ kpọmkwem bụbe be ha be nna ya ofu mma na je sụchata n'ofu ebe wee na-alụ n'aka ugbo nwata na-echenụ ka m ihe mee ka ọ jee ebe ahụ na-amịchapịọm ya ka ọ na-akpọ m na-agwa m na m ndị na-eche efi eje na metọsịa ihe niile a ya kọrọ na be ha na ya maazị nke a ga-esi eso na asị ka anyị jiri oge a eji eche ka anyị wee weta akwụkwọ a ga-eji wee fee naijiria dịka onye gụchara akwụkwọ kama nkịtị nkịtị ya ga-anọrọ nkịtị nkịtị ka anyị chọba n'ihe a ga-eme jekọba ugbo kọchasị ugbo ugbu a ndị na-eche efi wee banye ebe ahụ wee jee mebie efi ya otu a ka ọ dị na obodo dị iche iche na mba dị iche iche ee ịga n'obodo ụfọdụ n'ime obodo anyị ugbu a ịfụ na ebe ndị ụfọdụ na-akọ ugbo n'ala Igbo ụfọdụ n'ime ha adịghị agazi ebe ahụ ije ebe ahụ ọ tọgbara chakoo kemgbe ebidoro kọba ọrụ ugbo ụfọdụ agaghị n'ebe ha na-akọ ugbo maka na nsogbu ndị na-eche efi ụfọdụ jichie ike kọzie ya akọọ ha na-elu ebe a ọ bụrụ na ihe niile ha kọrọ ebe a ka ha zụtachiri mebishie anyị wee na-asị biko mbọ a na-agba ejighibe ndị na-eche nche ọhịa n'ala anyị kachasị n'Enugu ndị a biko kpọọnụnụ ndị otu a ndị na-eche efi a dọọ ha aka na ntị si ha ha hapụ na ụmụ igbo ha hapụ na ịga na ọrụ ebe ndị igbo kọrọ ọrụ ha ka ha wee wee ike wee na aka ugbo ha ka nwa mmụọ ghara emegide nwa mmadụ ka nwa mmadụ ghara emegide nwa mmụọ ọ naghị adị mma ka ọ bịara be mmadụ bịa gbuo ya ka mkpumkpu ghara ịpụ ya azụ ọ bịara gbuo ya bịa gbuna ya oge ọ ga-ana ka mkpụmkpụ yara ịpụ ya zọkwa ilu wee bụrụ okwu ndị niile na-afụ maka nchekwa maka ọhịa na ebe niile bikonu yọọnụ ndị a na-echefi ka ha si n'ugbo ndị na-akọ ugbo pụọ ka ha si n'ebe a pụọ na ọ dịghị mma o teela na-ekwu ihe a ihe a na-ekwu ya kwamgbe kwamgbe. atụkana mgbe ọtụọ n'ogwe atụ abụọ tụọ n'ogwe ọ bụ sọ ogwe ka a pịara akụ ya ka anyị na-ajụ abụ m Chizzy Ani asị m ka anyị jiri ya nwayọ nwayọọ mbe staz azụ ozugbo ozugbo mana akọ ezi n'ubi onye anyị bịara anyị na-ekuzi isiokwu anyị kpọmkwem cheta na abụ m Chizzy Ani ana m abịa biko dododododo eh, anyị na-ayọ na ike ewere ka o si dị ee eh, maka ndị na-emetọ nke mmadụ ka ihe niile tara na abalị bụrụ anwụnta ma ọzọ emezina ee eh, ndị mmadụ emebisi na ejina akụ nke gị ma ọ bụ ọrụ aka nke gị na-emebi nke onye ọzọ ndị niile na eche efi biko ndị nche obodo bikonu kpọọnụ ndị isi ndị a ka a kpọọ ndị na-echere ha efi ka ha sekwa aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ maka na ọ na-ewute na ndị mmadụ ga-ewe ọrụ aka n'ebe a kwụsịrị ịdị na-akọ ugbo egwu anaghịzi ekwe ha ga-akọ ugbo maka na ọ na-abụ ụfọdụ kọsịa agaghị erite ya uru ndị na-eche efi buru efi ya wee banye ebe ahụ ma emetọsịa ya anyị achọghị nsogbu biko dododo ka a mara ka a ga-esi m ihe a ọ dị ma anyị ga-agbapịa ọsọ isiokwu m na nketa abụọ. icheta na oge ndị otu ụlọ iwu ọchịchị nke gara aga ya bụ tupu onye isi ala na-achị anyị emerie wee batakwa n'ọchịchị nke ọ nọ na ya ugbu a ụfụ agadaga nwanyị nwaafọ Igbo na Anambra ya bụ anambra ngalaba ugwu ndị bi n'ugwu na anambra n'obodo anambra adaghị nwanyị bụ stella adaeze odua icheta na oge tupu eduo ndị na-achị anyị n'ọlụ ọchịchị nke ugbu a na ewepụtara akwụkwọ nke ọ bụ adaghị nwanyị stella adaeze odua wetara akwụkwọ n'iji wee e, mee ka emebe iwu ga-akwado otu ngalaba ụlọọrụ ga na-afụ maka mmepe n'ala Igbo nke ọrụ ha ga-abụ ịfụ na ihe niile emebisiri ụlọ emebisiri ee akụ ndị mmadụ nakwa ọrụ ndị mmadụ e, nke emebisiri n'oge anụrụ anya na ejiri na ụlọ ọrụ afọ maka ndozi ya na edoziri ya na ha ga na afụkwa maka mmepụ na ihe ndị ọzọ niile ahụ emebigasịrị ka mmepe obodo wee zuo aka na ala Igbo akwụkwọ na wee si na n'oge ahụ icheta na n'oge ahụ na ndị ụlọ omebe iwu mesịrị wee bịa ya aka kama na onye isi ala eh, mechaziri ọ bịaghịzi ya aka mezie ka ohibe ka ohibe ya kpọmkwem dịka iwu ka ehibezie ngalaba icheta na mm, emesiri nke a nke a wee gaa mana ugbu a akwụkwọ ahụ usoro iwu ahụ a ga-eji hibe ihe a apụtakwala agụpụtakwana ya n'ụlọ omebe iwu nke ukwu ya bụ nke etiti emesịa agwụpụta ya ewee nabata ya na nke mbụ agwụọla nke mbụ anabatakwana ya anyị wee na-asị ugbu a anabatara ya gịnị bụ ndụmọdụ gị iji kwado ma ọ bụ nyere ndị omebe iwu ndị anyị na-anọchite anya anyị na ndị na-emebere anyị iwu kedu ndụmọdụ ị ga-enye ha iji fụ na ugbu a agụpụtara ya ugbu a ewee nabata ya na nke mbụ a na agụpụtasịa ya mesịa abịaghị ya aka n'ụlọ omebe iwu etiti na ndị onye isi ala ya bụ onye isi ala ga-emezie hibezie ya ya bụ ya aka ka ọ bụziri iwu kpọmkwem ka ụmụ ihe a niile ụmụ iwe ụfọdụ ebe kemgbe a nụsụrụ ya tọgba ụfọdụ ewe ndị ihe niile ha ji akụ ha niile emebisiri ya na ụlọ ha niile ihe ndị a niile bụ ihe a chọrọ ka ejiri ụlọ a dozisie ya bụ na ehibesia ya ebe m na-enye nsogbu kwanu ka eme gịnị ka edosisia ebe ahụ niile ha na-ekwu wee sị na ọ bụrụ na ehibe iwu a na ihe ụdị ego ya bụ oke iri ihe dịka oke iri na ụdị ego a na-enye ndị ya bụ obodo ndị a ihe a gbasara na ọ bụ ụdị ihe a na-ayọ ka m esi n'ụdị ego ka a ga na-ayọ ya bụ oke iri na ego a na-enye obodo niile dị n'ala Igbo Eh, ego ruru otu a ka a ga na-enye ha ihe ndị ọzọ dị iche iche iji fụ na ihe a na-ehibe ya na ọ pụtara ile ka e megasịrị anyị kwukwara wee sio na a ga-ahọkwa ọkwa ndị ga na-afụ maka ụlọ ọrụ a site na ngalaba obodo anyị bụ naijiria na a ga-ewe ofu oye ga na esikwa na ngalaba ọzọ ngalaba ọzọ bụ na ya bụ ngalaba obodo anyị dị na naijiria ga-eso wee na mm, afụ na ụlọ ọrụ a na-aga nke ọma ya bụ kedu ebumnobi gị kedu uche gị kedu ndụmọdụ ị na-enye ọzọkwa ọ bụrụ na ugbu a ka ị gbanyere ekwurekwu gị anyị na-ekwu maka ee eh, ihibe ngalaba ụlọ ọrụ ga na-afụ maka mmepe obodo ga-abịa dozigasịa ụmụ ihe dị iche iche e mebiri n'ala Igbo n'oge agha anyị gwara gị sị n'ọbụ ada ndị Igbo Stella Adaeze Odua nke na-anọchite anya ndị bi n'ugwu n'obodo Anambra bụ onye kwadoro akwụkwọ a agwụọla ya nabata ya na nke mbụ o wee bụrụ ya anyị wee na-asị ugbu a ka e kwuchie ya ike nye ndụmọdụ gị maka ndị na-anọchite anya anyị n'ụlọ iwu ka a gbaa ha ume amara ihe mere na oge ahụ ya bụ oge ahụ a mere ya na nke izizi ihe mere na onye isi ala abịaghị ya aka ka mara na ewu ihe a ga-emekwa ugbu a ka o wee bịa ya aka ana m ekwu na icheta na ụlọ ezumezu agbata nke asatọ mechara wee bịa ya aka mana onye isi ala abịaghị ya aka mana ugbu a ewetakwa akwụkwọ ọzọ kedu ihe ị ga-ekwu gbasara nke a niile ya bụ ihe anyị ga-eme ugbu a ka anyị tụọ alụ ihe ndị na-anọchite anya anyị ka a mara ka a ga-esi wee mezie ka m um, eh, eh, onye isi ala ọ bụrụ na abịaghị aka na ụlọ omebe iwu ugbu a ka onye isi ala wee yie aka ka ehibe ụlọ ọrụ a cheta na ọnụkọ a bụ ọnụkọ ndị igbo igbo ka anyị na-asụ anyị na-asụ igbo ihe ịchọ itinye ọnụ gbaa mbọ gbachie mbọ ike ka afa gị bụrụ afọ igbo afa gị bụrụ afọ igbo ịsụọ igbo yeleya agbakwana anyị ya ụgwọ maka na igbo ka anyị na-asụ anyị chọrọ inye onwe anyị ndụmọdụ ime nke a na n'akara ekwentị efu iteghete efu iteghete asaa asaa otu otu efu efu na itoolu maọbụ nkịtị iteghete nkịtị abụọ atọ otu otu otu nkịtị nkịtị na itoolu ya bụ akara ekwentị ị ga-eji wee tinye ọnụ anyị ga-agbapịa ọsọ ozigbo ozigbo maka na oge adịghị biko gwa m afọ gị na ebe ishi akpọ ndị ka ị mere nwanne ngwa gwa ya afọ gị na ebe ishi akpọ ebe ka ishi akpọ gị nwanne chukwu gị daalụ daalụ ọ dị mma efu iteghete efu itoolu asaa asaa otu otu efu efu na itoolu maọbụ efu iteghete efu abụọ atọ otu otu otu efu efu na itoolu gba akara ekwentị ị ga-eji wee tinye ọnụ gwa m afọ gị na ebe isi akpọ na sụọla anyị igbo yele ihe gịnị bụ afa gị ebe ka ị akpọ ọ ga-adịrịrị gị na mma nwanne uchenna gwazi anyị ebe ishakpọ akpọ nwanne o ee nwa nkanụ nkanụ were ndị otorobịa ịma na nkanụ ebuka gaa n'iru nwa amụrị anyị wụchịkwa na ọ awụ a mana na ọ bụ ibe chineke na ọrụ chukwu ka ọ na-arụ chufu nọ n'ọrụ e. ọ bụkwa ọ dị nwanne ọzọ mere ya mee ya mee ya ịchọzi ime ya ka ọ bụrụ omenala biko dododo n'ọnụ ka ihe anyị na-ekwu bụ n'asụsụ Igbo kpọọ anyị gwa anyị asụsụ Igbo gị ọ bụrụ na o doro gị anya ọfụma ịsụ asụsụ Igbo gị kwụọ anyị ụkwụ n'asụsụ Igbo gị o wee ike mm, olu obodo gị wee wee mee gịnị wee saa ya ma ọ bụ gwa ya okwu biko gwa afọ gị na ebe kpọọ. gaa n'iru nwanne m ndee ka ị mere igwe gaa n'iru odogwu nwanne m daalụ gwa m afa gị na-eme isi akpọ afa gị na-eme isi akpọ ọ dị mma ọrịko ya adịbeghị nkwadebe ka anyị were ya ọzọ biko gwa m afa gị na-ebe isi akpọ kwuolu okwu gwa anyị ebe isi akpọ na afa gị ọ dị mma anyị wekwara nke a biko gwa m afa gị na-ebe isi akpọ nwanne mmadụ nde ka imel ọ ga-adịrịrị gị na ama nwanne m a na-emekwa ama m na anwa ọ na-eti maazị onye n'uche ọ ga-adịrịrị gị na mma udo dịrị gị gaa n'iru ise ekenekwara gị ekenekwara gị daalụ nwanne m daalụ daalụ ọ alụ a ka anyị na-atụ kedu alụ nke gị ihe anyị na-ekwu maka ya bụ ee eh, iwu ga-ehibe ụlọ ọrụ ngalaba ga-afụ na mmepụ batara n'ala Igbo ọkachasị ụmụ ihe niile ahụ emebiri n'oge agha ka mara ka a ga-esi wee duzie ọ bụ ngalaba ehibe ụlọ a ọ bụ ha ga na-afụ maka ya Eh, ego ha ga-ejikwa na-alụ ọrụ bụ nha ego abịa wepụ oke iri ụdị ya na-abata n'ala Igbo ka a sị na a ga na-enye ndị a ka ha jiri wee na-alụ ọrụ ha egwukwara wee sị na ihe ọzọ ga-eme bụ na a ga-ewere mmadụ ofu ofu na mpaghara anyị na Naịjirịa na ndị ọzọ ka ha jikọ dị n'otu ndị ga na-eso ee eh, ihe na-eme n'ụlọ ọrụ a ka afọ na mmekpo batara na nwa mmụọ emegburu nwa mmadụ na nwa mmadụ emegbu na nwa mmụọ ọ bụ ya bụ ihe anyị na-ekwu maka ya cheta na ọ bụ ada nwanyị adaeze odua bụ onye kwadoro ma ọ atụmatụ a ewee gwụpụ ya nke a wetara ugbu a pụtara ihe ugbu a agwụọla agbata nke mbụ ee eh, o wee gafee mana tupu nke ahụ eme na-eme narị ya n'oge mm, nnọchite anya nke agbata nke asatọ na ndị gara aga ndị nọchitere anya anyị ndị nke mm, agbata asatọ emechara mesie ha bee aka mana onye isi ala abịaghị ya aka kedu atụmatụ gị ugbu a ihe a pụtagoro ugbu a atụmatụ a a ga-eji wee hibe ụlọ ọrụ ga na-afụ maka mmepe n'ala Igbo gwa m afa gị na-ebichapụ nwanne mmadụ ekerekwa m nwa bụ eze ọ ga-adịrịrị gị na ama ndị ka imel nwanne ya gaa n'iru ise ise ise ise. Bakın bunun bahsediyor bu daalụ daalụ daalụ n'agbanyeghị na daalụ e, daalụ n'agbanyeghị na nke anyị tinyere ugbu a bụkwa isiokwu anyị ọsọ e, na ihe anyị na-ekwu oge m na-ebido ebidoro m wee sị ee ịghọta ihe niile m soro kwuo bụ na nwanne anyị na-ewe ee ofu nwa ọrụ m gụchara akwụkwọ ka ọ gụchara akwụkwọ wee na-echezi ka m o jenata akwụkwọ ebe m ọ ga-ejefe ala naijiria ebe ọ nọ na-eche ọsị kama ya ga-anọnụ eh, agụ egbu afọ ma gbuo ọnụ ka anyị jee n'ebe ya ga na akọ ugbo wee nọ obodo ha na eh, ezi agụ wee je kọọ ugbo kọsịa ugbo ndị na-achị efi wee chiri efi wunye ebe ahụ emebisie erụtụrụ m aka na ya wee yọọ ndị na eche kwa obodo ọkachasị nhibe ehibere ndị na-eche ọfịa ugbu a ka a mara ka a e esi metụ ihe a aka maka na nke bụ nke na-eme bụ na ụfọdụ obodo n'ime ime ime ime obodo egwu anaghị ekwezi imirikiti n'ime ha gaa na ugbo ha ee ụfọdụ akọkwa na ugbo maka na nke ndị kọrọ aka ụfọdụ ha metụrụ ya wee na-agwazi gị na isiokwu anyị kpọmkwam bụ na ehibere ụlọ ọrụ ewepụtara akwụkwọ a ga-abụ emechaa gụcha hazisie ọ bụrụ iwu ga-ehibe ụlọ ọrụ mmepe na ụlọ ọrụ ndozi ya bụ ihe ụlọ ọrụ ga-edozi ihe ahịa mebiri na oge a nụrụ anya n'ala Igbo emebiri e, ihe a niile bụ ihe anyị na-ekwu maka ya wee gwa gị na ọ bụ ada ada adaeze odua kwadoro ya e wee gụọ ya ugbu a na agbata nke ndị omebi iwu ugbu a agwụọna ya ọgafe nke mbụ wee gị echefula na ndị omebi iwu nke agbata asatọ na ya mechie wee banye ya aka sị ka eme ya ka ọ bụrụ iwu ka ehibe ngalaba mana emesịrị onye isi ala abịaghị ya aka e wee na-ajụ gịnị bụ ihe ị ga-ekwu gbasara ya kedu ndụmọdụ ị ga-enyezi ndị na-anọchite anya anyị ugbu a na ndị omebe iwu niile gbasara nke a na ihe niile anyị kwuru ebe a maka ndị na-abata ọfụ ọ na-abụ ịchọ itinye ọnụ n'ọnụkọ a onye a ga-asụ igbo yele ya afọ ya ga-abụrịrị afọ igbo ngwadekwa akara ekwentị ị ga-eji wee tinye ọnụ ọ bụ efu iteghete efu itoolu asaa asaa otu otu efu efu na itoolu maọbụ nkịtị iteghete nkịtị abụọ atọ otu otu otu efu efu na itoolu biko gbasie mbọ ike ka ịsụọ igbo yere ya gwa m afọ gị na elisha kpọ ee ọkwa ọkịja na-ekwu ọkịja gaa n'iru na-asụ igbo yele eye ọ bụrụ na um, ịchọọ itinye ọnụ n'okwu ihe niile nke anyị na-eme ebe afa gị ga-agba afọ igbo ị ga-asụ igbo yele eye ọ dị ma anyị na-ekwu maka um, um, iwu e, usoro ihibe ngalaba ụlọ ọrụ ga na-afụ maka mmepụ maọbụ idozi mmepụ nakwa idozi ihe niile nke emebiri n'ala igbo n'oge agha nke ọ bụ adaeze odua E, kwadoro usoro akwụkwọ a nke agụgụkwara n'ụlọ omebe iwu nke etiti e, agụcha ya ọ gafee nke mbụ ọ bịa ka anyị na-ekwu maka ya gwara unu na ndị omebe iwu agbata nke asatọ gara aga ha mechara wee bee ya aka n'oge e wetara akwụkwọ a usoro a ihibe ụlọ ọlụ a ka na-afụ maka mmepe n'ala Igbo e, nakwa idozi ihe niile nke emebiri na oge agha ee eh, ha ya aka mana onye isi ala ekweghị bịa ya aka ka ọ bụziri iwu anyị wee na-asị kedu atụmatụ gị ee eh, anyị bido wee gwakwa gị na eh, maka ndị na-eche efi na otu a si jee dịka nwa ọrụ mụ na-agwa m na ebe ya jere ịkọ ugbo wee na-eche ka akpọọ ya ka ejezie efe ala Naijiria. ee eh, ugbo ya kọrọ ebe ahụ na ndị na-eche efi jere mebisie ihe niile ahụ agwagwụ na obodo ụfọdụ n'ime ime obodo anyị na ụfọdụ egwu anaghị ekwecha ha bịa gaa na ebe ha na-akọ ugbo maka ihe ndị na-eche efi na-eme ụfọdụ bụkwanụ ndị hapụgoro ọrụ ana ugbo ha ee eh, maka na nke ha kọrọ akọ na emebisiri ya site na um, otu ndị na-echefuzi achefu ha wee na-abanye n'ugbo ha ọ dị mma ugbu a um, ị ga atụ ezi ọnụ wee ya asụsụ gị mana anyị na-agwa gị na ọnụ ka bụ ọnụ ka ndị Igbo na ịchọ itinye ọnụ ị ga-eji asụsụ Igbo yele ya wee tinye ya ọnụ ihe ndụmọdụ gị n'asụsụ Igbo afa gị ga-abụrịrị asụsụ Igbo um, akara ekwentị ị ga-eji wee tinye ya ọnụ bụ efu iteghete efu ya bụ nkịtị itoolu nkịtị iteghete asaa asaa otu otu nkịtị nkịtị na itoolu ma ọ bụ nkịtị iteghete nkịtị abụọ atọ otu otu otu nkịtị nkịtị na itoolu ka anyị webe okwu na ozigbo ozigbo biko gwa m afa gị na ebe ishi akpọ ah, ada nwaanyị ndị ka ị mere ebee ka ishi akpọ ishi ebe ọlụ ebe eh, biko biko biko gbasie mbọ ike gbaghachi ya ọzọ gwa ma fagina ebi shakpo nwanne mmadụ ndị ka ime somadị na daalụ somadị na o teela udo ọ dịkwa gbam ọ na-adị mma daalụ ma gị amadi na samari na gaa n'iru gaba n'iru gaa n'iru sọmadị na ị na-akpụzi anyị aga n'ebe anyị na-abụrụ isiokwu anyị ka anyị etinyezila akpụrụ isiokwu anyị n'agbanyeghị na ọ dị ekwughị ya kwugide ya mana ihe na-abụ ihe daa ọ nke dị n'elu ka a na-ebu ụzọ ebu anyị na-ahazi okwu kpọmkwem anyị na-ahazi okwu ebe a ewu usoro eji emezi ya ihe ọnọkọ anyị nọ bụ ọnọkọ gbasara ndị Igbo kwedegedegedegede ka anyị na-atikasịrị ọnụ mana ọ bụghịkwa na nke ikwuru owe ike ọ dị mkpa mana anyị ebuka usoro eji alụ ọrụ usoro okwu anyị taa abụọ ewee na-abụ mgbuechere ọnụ ihe niile gbasara mmepe na nchekwa n'ala Igbo ọ bụ ya ka anyị na-ekwu nke mbụ ebu ọkpụrụkpụ isiokwu anyị bụ na agụpụtala akwụkwọ usoro ịhazi iwu ihibe ụlọọrụ ngalaba ụlọọrụ ga na-afụ maka eh, idozi ihe niile e mebiri n'oge agha n'ala Igbo nakwa mmepe ala Igbo nke ọ bụ Adaeze Odua nwaafọ Anambra nke ngaraba ugwu Anambra na-anọchite anya ha n'ụlọ mmebi iwu bụ ihe kwadoro eh, usoro eh, atụmatụ a ọ bụ ya ka anyị na-ekwu ka ekwukwa okwu gwa m afọ gị na ebe isi akpọ afa gị na-ebe isi akpọ ejiọfa dee ka ị mere ebe ka isi akpọ gaa n'eru ejiọfọ ọ ga-adịrị gị na mma ejiọfọ nwoke ji ọfọ ga-adịrị gị na mma ihe ikwuru ndụmọdụ ka i nyere anyị na-arụtụrụ gị aka na-echetakwara gị na oge iwu a batara ya bụ usoro agụmọ usoro iwu ga-ehibe ụlọọrụ a na-agbata nke ndị e, e, nnọchiteanya nke agbata asatọ na ndị omebe iwu bịanyere ya aka sị ka ọ bụrụ ihe mere eme mana emechaziri onye isi ala abịaghị ya aka e, mana akwụkwọ apụtakwana ihe ugbu a anyị na-asị kedu atụmatụ gị na ndụmọdụ ị ga-enye ndị na-emebere anyị iwu ka afọ na ọ bụrụ na ndị omebe iwu bịanyekwa ya aka dịka ha si bịa ya na agbata nke asatọ agbata nke asatọ gara aga na emesịa na onye isi ala ga-eme gịnị ga-abịa ya aka ka ọ bụziri iwu ka ehibe ụlọ ọrụ a ka afọ na ihe niile emebiri na eh, oge agha na edoziri ya mmepụ agbatabazie ala Igbo gwa m afọ gị na-ebe ishi akpọ onye isi gị bụ gịnị chidi gaa n'iru ehe kwụsị okwu ike kụwa n'ọnụ gị chidi gaa n'iru ei ewutere gị o gbubiela ka m nke a biko gwa m afa gị na ebe akpọ bee ya nkenke odogwu odogwu odogwu ọ ga-adịrịrị gị na ama nwanne ndị afa gị na ebe akpọ ee ezigbo ọyị m

anyị na-asị aka ojidekwa aka aka ojide chukwu ga na-akwado na-akwado ezinụlọ ya ise ise ise ise agbanyeghị ka ha na ụlọ omebeiwu ọgbakọ nke asatọ edechara akwụkwọ ebinyere aka ma onye isi ala nna ya ka ọka na-ekwu akọ na-ekwu na pataki ụlọ a chukwu ga-emeti aka n'obi ma onye isi ala ebinye aka ndị ya ya ọba nna anyị bụkwanụ otu ndị anyị abụkwana oke bara na eme ya ịkọ ekewachi ọzọ anyị ọkwado ofu obodo anyị ka na-achịkwa nna-achị onye isi ala ya mee ebere ga anya n'ihe anya omegbu na-ekwu maka ọnwa ejitire gosi onye ndebe ndị ndebe a onyekwa ndebe ahụ onyekwa anyị nwa ọ bụrụ na ụtọ ya dị ya ana m ekele gị na-ekele n'ikpe okwu a daalụ daalụ nwanne daalụ daalụ daalụ enye ndị ebe a enye ndị ebe a eyendeba eyendeba eyendeba ndeba anyị na-ajụ kedu ihe ọ na-ajụ bụrụ okero ndị Igbo aka sị ka ekegharị ya ọ na-asaba ha ajụjụ a biko gwa m afọ gị na-ebe isi akpọ bee ya nke nke nwanne hmm. nwanne m nwoke afọ gị ga-abụrịrị afọ Igbo na ịchọ iti ọnụ n'okwu n'ihe anyị na-eme ebe a ọ bụ ya bụ iwu anyị o biko ofu ka anyị bee ya nkenke ka anyị gbapịa ọsọ gba m afa gị na-ebe iche akpọ bee ya nkenke oge na-asị m kwarapụ kwarapụ ka anyị ga-eji jiri nwayọọ wee eh, chekwanata ya ọrụ n'ụbọchị nkịta mana ama m na ehm, anyị ata na ji eze ndị a na-agwa anụkwana ekelela m nwa afọ igbo niile ebe ọbụla si obodo igbo dị iche iche ndị gere ege ndị okwu ha kwesịrị ịbata mana ọ batasịghị ndị okwu ha batakwara ekelela m ụnụ biko ihe anyị na-ekwu bụ ka amara ka anyị ga-esi wee mee ka oke anyị lụọ anyị aka anyị kwado onwe anyị maka na onye ọbụla dị mkpa n'ala Igbo nakwa naijiria eme ndị ebe a enye ndị ebe a enye ndị ebe a enye ndị ebe a ọkwa ya bụ na obodo na-atọ ụtọ ee mmadụ amara na anyị niile bụ otu ee oke ekwesịghị oruo ndị Igbo aka sị ka ekegharịa ya nwa mmụọ emegide na nwa mmadụ ma nwa mmadụ emegide na nwa mmụọ ọ dị obi ụtọ nke ukwuu na imirikiti kpọrọ na ekpere ọkachasị ada nwanyị kwadoro wee dee usoro a wee wepụta usoro a nakwa ndị niile na-anọchite anya n'ala Igbo ee ekene dịrị unu niile maka ọfụnụ na-agọrọ ya na ọfụnụ gọrọ ya nke a gosiri ọ bụrụ na ị bụ onye isi n'obodo ezipụrụ ka ịrụ ọrụ Igbo ọrụ ịlụ ọrụ igbo ọrụ a na-afụ ihe ị na-alụ ndị igbo ga na-eto gị we na-echekwa gị we na-agọrọ gị ọfọ wee na akpọta kwado gị n'ebe niile mana ọ bụrụ na e nyere gị ọrụ na ịlụghị ọfụma ndị igbo na-afụ ụzọ oge a ga-akpọ gị asị maka na ezipụrụ gị ka imere ha ihe imeghere ya ndị igbo bụ ndị ọma imere ndị Igbo ife ọma ha ga-echeta gị wee were ihe niile ha were kwado gị n'afụnanụ ka o si aga nke a gosiri na ndị be anyị ịnọrọ n'ọkwa rụọ ire ọma ndị Igbo agaghị echefu gị dịka eji echefu ihe ndị dịka ọkpara e, mbakwe ha na ndị ọzọ dị iche iche ndị jere Igbo ozi wepụta obi ha dịka ọdụmegwu Emeka Ojukwu ha ndị dị iche iche ndị gbara ọkpụrụkpụ agamekwu ole yara ibe ya ndị igbo macha ndị lụọrụ ha ọrụ na-alụkwara ha ọrụ ọma ya bụ ọkwa ọbụla ị nọ na ya gbachie mbọ ike mara na ọ bụ ndị igbo ka ị na-anọchite dịka onye igbo mara mkpa ha so aka kwuo oru ha kwuchitere ha ọnụ ha ihe ga-abara ha uru zọba nke gị maka na onye zọba nke ya o kwesịghị ịgba ajọ mmadụ atụla ọmala ọmala atụla ofeke ofe isi ya n'ọfịa biko ka anyị jikọọ n'aka ịnọrọ n'ọkwa maọbụ nchekwa maọbụ ihe ọbụla gbasara igbo biko ka anyị fụrụ onwe anyị n'anya mee ka ala igbo dịrị anyị mma ka ọnụrụbe nwanne ya agbakwa n'ọsọ bikonu ọnụrụbe nwanne agbakwa n'ọsọ ka anyị n'aka zọba nke anyị na nke anyị bụ nke anyị nke anyị bụrụ nke ha bụrụ nke ha nke anyị bụrụ nke anyị udo ga-adịrị anyị niile na naijiria biko onye mara ihe na-eso okwu ya emekwala ya abụ m Tizi. ane